jiri anụbọchị nkịta ahụ asị nka rịọ biko nụnụ ka anyị nọ n'aka na-akwalite asụsụ Igbo biko ebe ọbụla anyị na-anọ na ka anyị nye n'aka na-akwalite n'asụsụ Igbo taa ihe ihe dị aha emebiela n'ihi na anyị anaghị asụ asụsụ Igbo nwanne na nwanne ga-apụta kama ha ga-ewere asụsụ ha kwuo okwu ka ndị mmadụ ka ha ghọta onwe ha ihe ha ga-ekwu mba ha ga-ewere asụsụ English asụsụ bekee were na emebi asụsụ ha ha gara asụ ghọta onwe ha ghọta ihe ha na-ekwu ghọta ihe ha na-ekwu were nyere onwe ha aka biko nọ ka anyị na-aka hụ na akwalitere asụsụ Igbo n'ala Igbo biko sị ka m rịọ ọnụ n'ụbọchị nke taa ọ na-ewute m nke ukwuu na asụsụ Igbo alaala anyị ejizi ha Enyemaka a na-ayọkwa nne na nna niile biko ọkachakwa mkpa ndị nke na-amụ ụmụ ha ọhụrụ n'oge dị ugbu a ndị nke nọ ala bekee ndị nke nọ obodo niile dị iche iche biko unu ewele maka unu na n'ala bekee unu mmụpụta na agaghị akụziri ha asụsụ e mara ha asụsụ ha kwesịrị ịsụ amata na o oh, ee eh, ha wụ ndị dị ụta ma ndị dị ụta asụsụ ihe eji mara mmadụ ịsụ asụsụ gị nke ọbụla ị na amara na ee iwe onye dị ụtọ ma iwe onye dị ụtọ eziokwu asụsụ anyị alaala ọ na-ewute m nke ukwuu mepụta ịhụ ndị igbo ibe gị sị ka e ha asụsụ igbo ha emewe ee eh, ihere eso asụsụ ha aa ah, ọ dị mma biko nụ ka anyị na-aka onye ọbụla nye na aka na-akwalite asụsụ igbo ọ ga-abara ozugbo anyị niile uru biko onye nsịmayọ ohe mbọsụ nsịmayọ maka oriele m oriele m nri n'obi nke ukwuu asụsụ igbo dị na mma ịfụzi nwanne na nwanne ha pụta ha were asụsụ bekee na-ekwu okwu ha bụkwa ndị igbo ị gaghị amazi onye nwe onye igbo ị gaghị ama onye na-awụghị onye igbo unu anyị anya unu ahụ na asụsụ anyị ala ala asụsụ igbo ji nwayọọ nwayọọ na-ala ma ije aka ọwọde gịnị biko onye na-aka o nye na-aka ndị nne na nna n'ụbọchị taa gị pụta gị gwa nwa gị ị ga-ehụcha ụmụazị na-agarị na ịjọ ha ee nna iwe onye bụla ya sị mpa m sị mpasawu m onye imo steeti mmamsawu m onye onye onye owere mpamsawu m onye mbize ọ dịnụ mma gwanụ ụmụntakịrị ebe ha siri pụta gwanụ ha ebe ha siri pụta dia grassroot ebe e si m pụta ha kpọrọ na ụmụ unu kpọlaga n'ụha ụlọ anọrọ holi anọrọ anọrọ anọrọ otu e, skuul emechiela ugbu a ụlọ akwụkwọ emechela mahadum eriri ihe niile emechela a kpọrọ ụmụntakịrị kpọlata n'ụlọ kpọla ụlọ ha mata ebe ha sịrị pụta enwere maazị na-amada ụzọ ebe ụlọ ha ọ mpamsa iwu ndị imo steeti mmamsa iwu ndị Mbaise ọ dịnụ mma biko ọ ka mkpa aka m na-adọ na ntị n'ụbọchị taa achọ ka ndị nne na nna ndị ọlọrọ ọhụrụ ndị nne na nna anụ ugbu a ka ụnụ nụ ya unu n'olu m biko nụnye na aka onye ọbụla ma ị nọ n'ala bekee ị nọ na us ị nọ na london ị nọ na kafanchan ị nọ <laughs> ebe ọbụla ị na-anọ na nye aka na-akwalite asụsụ igbo ịsụ asụsụ igbo nwe ihe ọ ga-ewepụ gị n'ahụ ịsụ asụsụ ejiri mara gị onwe ihe ọ ga-ewepụ gị na mgba lee na anya ndị hausa leenụ ha mgbe ọbụla ha pụtara ha hụ ha n'anya hausa ibe ha sụọ asụsụ ha ozugbo ndị ofe mmanụ ndị yoruba ọkwa ụtọ ha na-esi eme eziokwu mana ndị igbo anyị chineke moo aa oke big girl oke big boy ọhịa na-egbu anyị ịma ihe ha mege big girl maka ịma ihe ha mege big eh, boy maka ya ịma ahụ were na asụsụ asụsụ gị o nwere ike gị na ebe ihe ọjọọ na-eme gị onwe nwanne gị na-achị inyere gị aka ebe a mana eh, eh, n'oge ọ nụrụ na-esoro asụsụ igbo ọ nwanne gị o nyere gị aka zọpụta gị n'ihe mberede ha gara adakwasị gị biko nụnye aka ihe biko ọ na-ewute m nke ukwuu asụsụ igbo ala ịpụta ebe ọbụla pụtara onye ọla na-asụzi ingilish asụ bekee bekee bekee mana nne na nna adịghị na-akụzirila ụmụ unu ingilish adịghị m nso ingilish ihe ọjọọ gekwe na ihe na-ekwu ọ na-ekwugharị anya mkpu adịghị nso okwu bekee na ọwa ọjọọ mana ihe a na-ekwu nwatakịrị na-amụta asụsụ ya mgbe ọ ka pere mpe mgbe ọ ka dị ntakịrị mana ụtụ ha alawụrụkwala oke tupu ọ mụta asụsụ ọ na-ara ahụ biko unu na-agụdụ na ụzọ ije ebe bụrụ unu na-anọ na nne na nna ọ wụrụkwara na ịma asụ asụsụ igbo kụziwere mma gị asụsụ igbo biko adịkwala na agba ya mpam ka ha emekwala ka ụmụ gị wụrụ ndị mpamsị ya iwu ndị imo steeti mmamsị ka ha iwu ndị mbise ha mmadụ ụzọ ebe ụlọ ha ụmụntakịrị nọrọ na emechiela ụlọ akwụkwọ kpọrọ ahụ ụlọ ha mata ebe ha siri pụta maka ihe megezi n'obodo anyị bụ naijiria ugbu a na ọ dịzi njọ ihe dị aha na-emezi n'obodo anyị bụ naijiria n'oge dị ugbu a ka nyere na onwe anya aka nyere ụmụ anyị anyị mụpụtara ọhụrụ ugbu a aka ka ha ghọta ihe asụsụ igbo ha ghọta ihe asụsụ igbo ọfụma ọfụma